AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe ịrute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa abịala n'ụbọchị taa ezi onye Igbo onye mụ na ya na-ezukọ eji m obi ụtọ na-anabata gị nwanne m nwoke nwanne m nwaanyị na-asị ka onye nwaanyị anyị na-edu anyị ka anyị na-aga n'iru ileba anya na ntụgharị uche nke okwu nke ezinụlọ nke izu a isiokwu anyị n'ụbọchị taa bụ nke na-asị ndị ntolọbịa gee ntị ndị ntolọbịa gee ntị n'ezie ọ na-abụ ihe mwute mgbe a chọpụtara na ụfọdụ n'ime anyị na-adịbeghị ebe anyị garuru na ndụ anyị amalite na-ebi ndụ nke ndị nwere ezinụlọ bụ ndị ntolobịa anyị amalite ibi ndụ nke ndị nwere ezinụlọ n'ihi echiche akpakọghị ọnụ ị ga-achọpụta na ọtụtụ ndị ntolobịa ngwa ngwa ha na-eru afọ iri na ise afọ iri na isii ha chọọ otu ha ga-esi hapụ nne na nna ha n'ihi ụdị ndụ nke ha chọrọ ibi n'abụghị na ha enweela ezigbo ntọala ile anya dịka ihe si na-aga na gburugburu anyị na n'obodo anyị ọ bụ ụmụ ntolobịa ole mana nwoke na nwanyị bụ ndị jiworo ezigbo asambodo nke ụlọ akwụkwọ doro anya nke gosiri na ha abụrụla ndị azụlitere ọ bụrụ na ọ dabara na ha ewelitela onwe ha n'ogo dị otu a mmadụ ole n'ime ha bụ ndị ji ezigbo ọrụ aka chara acha mmadụ ole n'ime ha bụ ndị nwetaworo ọrụ nke ga-eme ka ha nwee nkwamobi ịsị ana m ahapụ nne na nna m ka m aga ụlọ nke m n'ihi na ụfọdụ n'ime ha na-ebikwa ebe ahụ ha bi na-abịa n'ebe nne na nna na-eri ihe ndị a bụ ndị nọ n'otu obodo n'ogo a anyị na-eleba anya bụ ugo nke ụmụ ntolobịa kwesịrị iji leruo anya ala mụọ nne na nna nwee ike nwee ezigbo nkwado otu ọ ga-abụ mgbe ha ga-etoru inwe ezinụlọ agaghị enwe oke nramahụ ma n'ihi ihe ụbọchị ndị a nyere gaa chọpụta na ụmụaka dị otu a na-eme ngwa ngwa ịga ibiri ụlọ ọka nke ụmụ nwoke ọ dịghị onye chọrọ ịnara ndụmọdụ nne na nna nke ọ bụla lere onwe ya anya hụ mgbanwe ụfọdụ n'ime ya ya na nna ya abụrụla ọgbọ mgbe nna na-aba mba nwatakịrị a ga-ege ntị mara ihe nna ji na-atụziri ya aka ahụ ya naanị dị ka mba mgbe nne na-ekwu okwu ọ gaghị ege ntị mata ebe nne ya na-agaje kama ya chọwa ime ka nne ya bụrụ na ọ maghị ihe ọ na-ekwu ọ bụ ọnọdụ dị ka nke a na-eduba anyị n'ime ihe ndị ahụ nke mkpụrụ obi anyị na-achọ anyị chere na ọ bụ ụzọ esi apụ ndụ mgbe a ka kwesịrị ịzụ anyị azụ anyị agbala ha nne na nna anyị ọnọdụ dị ka nke a na-eweta nramahụ nye nne na nna ma ihe m na-agwa nne na nna ọ bụla ndị ọ dabara otu a bụ iji ekpere tụkwasị Chineke obi n'ihi na Chineke pụrụ ịkpọgharị ụmụaka ndị a mee ka ha gaa ọbụna na ụzọ ahụ ilere anya bụ ezigbo ụzọ esi ewelite ha ma gị onye ntorobịa na ntụgharị uche anyị n'ụbọchị taa ana m arịọ ka anyị nwee mkpachapụ anya bụrụ ndị ga-enwe nrube isi mgbe ahụ ị na-eche na itoola lezie anya ka ọ bụrụ na itoola ọ bụghị akụ fechakwa ya daara awọ n'ihi na ihe ndị ahụ na-eme ka anyị gbara ngwa ngwa sị na anyị etoruola ibi ụlọ ekwu okwu anya sị ị na-agwa m okwu otu a nka bụ nwatakịrị mgbe anyị bịara bido nwewe mmekọrịta ahụ nke na-ekwesịghịrị anyị n'afọ ole anyị dị na n'ogo anyị nwetara onwe anyị nke a na-eduba ọtụtụ n'ime anyị itinye aka n'ihe anyị na-erubeghị ọ na-eduba ụfọdụ n'ime anyị izu ori ọ na-eduba ụfọdụ n'ime anyị ime ihe ọjọọ n'ụzọ dị iche iche ọ na-eduba ụfọdụ n'ime anyị enwekwaghị ntụkwasị obi ebe nne na nna nọ n'ihi na ọ dị ụdị agwa ihe ndị a na-etinye anyị ele anya ndụ nne na nna anyị ya bụrụ ihe pụrụ iche ndị mmadụ na-agwa ha ha agụọ chi na-agọrọ m elee anya ndụ nne na nna gị nwa akparamagwa ha n'ezi nwa okwukwe okwu ha ahụ na chi ha na-agọrọ ha na gị onwe gị bụ nwa chere na ị pụrụ ma elezie anya ya bụrụ na ị pụghị mgbe anyị tinyere nwa anyị n'ụdị ndụ a nke anyị chere na ọ bụ otu ekwesịrị isi bie ndụ ị ga-ahụ na ị na-akpasu Chineke iwe mgbe ị na-akpasu Chineke iwe gị na-akpatara onwe gị ihe otu ezinụlọ ma ọ bụ nke ọzọ ga-eji vụọ gị ọnụ n'ihi na mgbe ị bibiri nwatakịrị mmadụ gbaa kasagam ị chọkwaghị ya tinye ezinụlọ ahụ n'ihe ilu gị chee na ha ga-ekwu ezigbo okwu gbasara gị gị chee na ha ga-aja gị mma mgbe ị tinyere nwatakịrị aka na-achọ otu a ga-esi wee welite ya n'ụlọ akwụkwọ nke etiti unu abụọ gbara kpurukpurukpuru achọwa otu a ga-esi wepụ afọ ime eleghị anya nke nwaanyị anwụọ eleghị anya ewepụ nwatakịrị na-abịata n'ụwa ọ bụrụ otu ahụ ka esi mee gị ị gaghara apụta ụwa ka ị mara na o kwesịghị gị itinye aka n'ihe ga-eme gị ka ị laa ndụ n'iyi akwụkwọ ọpụpụ na akwụkwọ nsọ mụ na gị na-agụ isi iri abụọ ma ọ bụ isi ohu amaokwu nke iri na atọ sị gị egbula mmadụ ọ bụrụ na nwatakịrị ahụ ị na-ele anya na ọ dịghị ihe ọ bụ nke a na-ewepụ n'ike gị chee na ọ dịghị ihe ọ bụ ọ bụrụ na ọ bụghị ihe ọ bụrụ na ndụ adịghị n'ime ya olee otu o si na-eri ihe gịnị mere o ji na-eto n'afọ nne ya ruo mgbe a ga-amụ ya ma ọ bụrụ na ndụ adịghị n'ime nwatakịrị a mgbe ị nọ n'ibi ndụ okorobịa gị nwa agbọghọ isi nke ahụ gawa igbuola mmadụ ọbara onye dị otu a dị n'isi gị Chineke a ga-agbachi nkịtị n'ọnọdụ dị ka nke a. mgbe ị nọ n'ibi ndụ okorobịa gị vute nke a si evutela evute mgbe ahụ ka ị na-achọ nne na nna gị ịla ndụ nke gị onwe gị n'iyi Chineke ga-ejuga ajụjụ ndụ gị n'ihi na ị pụghị inye ndụ ihe a mere m ji na-achọ ime ka o doo mụ na gị anya na mgbe ahụ m na-ebi ụdị ndụ ahụ chee na atụtụtara m uru ihe ize ndụ dị na ya ka m kpachapụ anya ka m ghara ịla ndụ m n'iyi ka m kpachapụ anya ka m ghara ịla ndụ onye ọzọ n'iyi ka m kpachapụ anya ka m ghara itinye ndị mụrụ m na gbakọ gbakọ ka m kpachapụ anya ka m ghara ịla ndụ nke Chineke na-ewebata n'ụwa n'iyi ka anyị na-atụgharị uche n'ihe ndị a ana m arịọ ka ikike nke Chineke na mmụọ nsọ duzie akọ na uche anyị ka anyị gbara ihe ndị a ọsọ ma chere dị ka oge nke Chineke haziworo anyị onwe anyị si dị Chineke wee jiri aka ya tọrọ anyị ntọala nke ihiwe ezinụlọ anyị ya gaziere gị chineke ọma na-ege ntị chekụta n'ọbụ n'ụlọ mgbasa ozi adventist world radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ajụjụ nke ị chọrọ ịjụ anyị maọbụ na ọ dị ihe na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya maọbụ na ị na-achọ onye gị na ya ga-amụ akwụkwọ nsọ kọrọ na ekwentị na 0706 3637 224 ka anyị chekwutara gị na onye mgbasa ozi ga-ewetara anyị ozi ọma nke siri n'ime akwụkwọ nsọ ma ugbu a na nwayọ mgbe anyị ga-enye gị abụ ọma nke ga-ewuli mmụọ gị cho gan na na cho ta ga ru ru ndị na-akpọ isi ala nye ka na nna achọ again. ekelela unu ndị missionaries of aba n'ihi abụọ nke pụrụ iche unu nyere anyị n'ụbọchị taa anyị na-asị ka ngọzi na amara chineke dakwasị unu n'aha jizọs amen n'ọnụ nwayọọ gị onye ọma na-ege ntị mgbe nwanne anyị nwoke onye mgbasa ozi grant emenike ga-enye anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ gee ma nata ngọzi dị n'ime ya eji m aha Chineke kụsụ niile ke ndị agha na-anabata mmadụ niile bụ ndị nọ na njikere ịnụ olu anyị n'oge awa dịka nke a ndị ọma ụmụ Chineke unu anọọla eji m ekele n'aha onye nwe anyị Jizọs Kraịst na-ekele anụ arụ niile bụ mmadụ bụ ndị na-anụ olu n'oge awa dị ugbu a taa anyị nwere okwu pụrụ iche nke si n'aka jehova abịa nye gị nye m tutu anyị mee nke a ana m arịọ ka ịhụdata isi n'ekpere ka anyị chọọ iru onye nwanyị. onye nsọ nke israel ana m arịọ n'oge awa dị ugbu a ka ị anyị amara nye okwu gị ike nyekwa anyị nghọta zuru oke n'ime okwu n'aha jizọs kraịst bụ onye nwanyị. amen taa ihe anyị ji emere isiokwu bụ olu chineke olu chineke ị gaa n'akwụkwọ mma isi iri abụọ na itoolu malite na amaokwu mbụ ọ na-asị otu a nyenụ jehova unu ụmụ chineke nyenụ jehova nsọpụrụ na ike nyenụ jehova nsọpụrụ aha ya kpọọnụ isi ala nye jehova n'ịma mma nke dị nsọ olu jehova dị n'elu mmiri chineke nke ebube na-agba ịgba eluigwe jehova nọ n'elu ọtụtụ mmiri olu jehova na-ada n'ike olu jehova na-ada n'ịma mma olu jehova na-etiwa osisi sida jehova wee tiwasịa osisi sida nke lebanon amen ebe ọ bụla ị gara n'ụwa ihe eji ekwu okwu bụ olu mana enwere olu karịrị olu n'elu olu niile dị iche iche n'ihe maatụ ọ bụrụ na enwee esemokwu enwere olu ga-abịanụ n'etiti esemokwu ahụ esemokwu ebie enwere olu ndị pụrụ ikwu okwu onwe ihe ha ga-ekwuta n'ihi na olu ha agụnyeghị ya n'ihe eji eme ihe olu Chineke bụ olu pụrụ iche mana olu a nwere ike ịbụ ngọzi nye mmadụ o nwere ike ịbụ amamikpe nye mmadụ ọ ga-abụ ngọzi ma ọ bụrụ na mmadụ akọta olu chineke so nzọụkwụ ya ya bụrụ ihe ga-adọrọ mmadụ gaa n'ikpe ma ọ bụrụ na mmadụ ajụ olu chineke david onye ọzụzụ atụrụ dere akwụkwọ abụọ abụọma isi iri abụọ na itoolu mgbe o ledere dịka ndị mba ọzọ ndị gbara ha gburugburu si ebuli chibo elu kpọkuo ya nye akụkụ ha ubi kpọkuo ya dịka chi dị ike nke na-ebute amụma eluigwe mana david bịara legide hụ na olu chineke dị ike karịa ihe ọbụla ọzọ dị n'okpuru anyanwụ na akwụkwọ job isi iri asaa amaokwu nke ise akwụkwọ nsọ mere ka anyị mara n'ebe ahụ na olu chineke na-ada dịka egbe eluigwe nọ na-emekwa ihe ịrịba ama dị iche iche ọ bụrụ ugbu a gị ile anya na ihe job kwuru ị ga-ahụ na o nwere ihe ya na ihe yikọrọ ihe david kwuru david si. ndị niile bụ ụmụ chineke bụ ndị mmụọ ozi ndị nọ n'eluigwe ụmụ mmadụ ndị nọ n'ụwa ndị dị ike ndị nọ n'ụwa nyenụ chineke otuto na nsọpụrụ ị ga-amakwa na akwụkwọ mkpughe isi iri anọ amaokwu ka isii mere ka anyị mara na olu mmụọ ozi kembụ n'ozi ya si tụọ na egwu chineke nyekwa na aha nsọ ya otuto n'ihi na oge awa nke ikpe ya abịawo onye nwe anyị chọrọ ka mmadụ niile tụọ egwu kpọọkwa isi ala nye ya n'akụkụ david na abụ ọma isi iri abụọ na itoolu david asị na olu chineke dị n'elu mmiri niile dị iche iche ile ebe eze chineke anyị nọ mmiri nọ n'elu mmiri nọ n'ụwa n'ala ebe anyị gbakwasịrị ụkwụ okpuru ya bụ naanị mmiri mana david na-akọwasị na ọ bụ chineke bụ onye ikike niile dị n'aka ya nọ nọ n'elu ihe ndị a ya onwe ya na-atụrụ ha ụka ya onwe ya na-agwa ha ihe a na-eme oge na mgbe niile david asị na olu chineke dị ike olu chineke na-agbaji osisi sida osisi sida bụ otu n'ime osisi ndị ọkachamara mere ka anyị mara sị na ọ bụ osisi siri ike ọ dịghị ihe na-agbaji ya na nkịtị kama david nọ n'obodo palestine n'ime ọzara na-ele mgbe olu chineke na-abịa dịka mma eluigwe na osisi sida na-agbaji dọkwara n'onwe ya nke a na-egosighị na olu chineke dị ike karịa ihe ọ bụla dị ike ana m arịọkwa n'ime ndụ mmadụ taa ama m ihe siri ike n'ime ndụ nke na-akarịala olu karịa olu ndị ọzọ karịa olu ndị na-ekpere gị ekpere karịa olu ndị na-arịọ gị arịrịọ arịrịọ m taa bụ na ọnọdụ a ga-anụ olu Chineke n'ihi na olu Chineke na-etiwa ihe dị ike olu Chineke na-eme ka nne ele mụọ nwa n'udo David letara nke a n'ebe ahụ nne ele ndị ọkachamara mere ka anyị mara na nne ele adịghị amụ nwa n'otu ahụ n'ihi na ọ na omume ime na-eme ya ya dị ike ya ịmụwa mana olu chineke da ya mụọ nwa ya dị ka ọ dịghị ihe ọ bụ o nwere onye na-anụ olu m taa ọnọdụ ọmụmụ nwa gị na-enwe nsogbu ana m arịọ ka ọnọdụ a nụrụ olu chineke ọ dị onye nọ n'ọrịa jizọs oge niile o jere ozi n'elu ụwa ọ bụ olu ka o jiri jee ozi olu ka o jiri gwọọ ọrịa olu ka o ji mee ka onye isi hụ ụzọ olu ka o ji mee ka onye ntị nụ ihe olu ka o ji chụọ ajọ mmụọ olu ka o ji rụọ ọtụ ọrụ dị iche iche ana m arịọ n'ime ọnọdụ ọbụla ka ị chọtara onwe gị ka ọnọdụ a nụrụ olu Chineke taa Chineke jiri olu ya kee ihe mgbe ọ malitere ike ihe ọ sị ka ihe dị ihe adị naanị n'olu ka o jiri kwuo okwu ihe abịa bụ ihe nke anyị onwe anyị na-ahụ taa ọ laghachibeghị azụ ana m arịọ ezinụlọ ọbụla ndụ ọbụla ị e nọ n'ime ọchịchịrị ka ha nụrụ olu chineke ka ọnọdụ ndị a nụrụ olu chineke ọ dị ọtụtụ ezinụlọ ndị nọ n'ime ọchịchịrị ọchịchịrị n'ihi ihe mmadụ jiri aka ya meta ọchịchịrị n'ihi ihe ndị nna nna ha metara ọchịchịrị n'ihi ọtụtụ ọnọdụ ndị gbara gburugburu ma ọ bụ nke sitere n'aka ndị iro achọdị m ịma ihe m na-arịọ Chineke taa bụ ka ọnọdụ a nụrụ olu Chineke ka ọ nara ìhè n'aka Chineke mgbe David na-asị nyenụ Chineke ugwu na nsọpụrụ ọ na-ekwu na ị ga-enye ya ugwu a na nsọpụrụ na ọ dịghị ihe ọzọ ga-ewere ihe iji bụrụ mmadụ ma ọ ga-abụ eh, eh, your attention o nweghị ihe ga-ewepụ ya n'ebe chineke nọ ọ bụrụ na ị ga-ege chineke ntị ige ntị nye chineke ị ga-enye ya ige ntị nke na-enweghị ihe ọzọ ị ga-ege ntị david na-akọwasị ị na-enye chineke otuto na nsọpụrụ na inyechasịa ya ihe niile n'ebe mmechi okwu jọn emeta anyị mara n'akwụkwọ jọn isi iri amaokwu nke iri abụọ na asaa jọn na-asị atụrụ nke m na-anụ olu m ha nụ ha ga-abịa onye nwe anyị ekwuola ọtụtụ okwu dị iche iche na-arịọkwanụ mmadụ sị nụrụ olu m gbakwuta m ọ bụrụ na ị nweghị ike gbakwuta m olu Chineke nwanne anyị nwanyị onye amụma Ellen White mere ta anyị masị ọ bụrụ na mmadụ ga-anụ olu Chineke nọọ mgbe ọ chọrọ ịnụ olu chineke nọọ ga-akwụsị nụ ọ ga-agba mbọ hụ na olu ndị ọzọ niile ọ na-anụ na ha ga-edere du ọ bụrụ na atụrụ chineke chọrọ ịnụ olu chineke o kwesịrị ị na-anọ n'ebe nzuzo ke chineke o kwesịrị ị na-anọ n'ọnọdụ nke ọ ga-akọtasị na ya na chineke so ị nọ n'okporo ụzọ ị nọ n'ahịa ị nọ n'ụlọ ị nọ n'ụlọ ọrụ ọtụtụ mgbe anyị na-enwe ọtụtụ ihe ndị na-adọrọ ige ntị anyị n'ebe Chineke nọ ọtụtụ mgbe anyị na-enwe ọtụtụ ihe ndị na-adọrọ mkpụrụ obi anyị pụọ n'ebe Chineke nọ onye nwe anyị na-asị atụrụ nke m na-anụ olu m anụ ha ga-abịakwa ugbu a arịrịọ m abụrụ ka ị na-ege ntị n'okwu ndị a biko gbaa mbọ hụsị na ị ga-enwe ọnọdụ ọma ị ga-eji gee ntị n'olu Chineke akwụkwọ Deuteronomy isi iri abụọ na asatọ ekwuo okwu sị na malite na amaokwu ke mbụ ọ bụrụ na anyị ege ntị n'olu Chineke na ngọzi ndị a ga-eso anyị ya ekwuo na amaokwu nke iri na isii ya sị ọ bụrụ na anyị ege ntị na nkọcha ndị a ga-abịakwasị mmadụ ọ ihe m ji kwuo sị na ọ ga-abụ ma ọ bụ ngọzi ma ọ bụ amamikpe arịrịọ m abụrụ na ị ga-ege ntị n'olu Chineke taa ọ bụrụ na o nwere mmehie nke onye nwe anyị na-adọ aka na ntị site n'aka ndị ụkọchukwu site n'aka ndị nkụzi n'ụlọ nsọ biko nwanne m gbaa mbọ gee Chineke ntị si n'ụzọ ọjọọ gị wezụga onwe gị ọ ga-adịrị gị na mma ngọzi ga-abịakwasị gị ihe siri ike n'ime ndụ ga-anụ olu Chineke n'ikpeazụ ị ga-enwe mmeri n'ọnọdụ ọ bụla nke dị n'akụkụ gị arịọ m ka ọ dịrị gị na mma dịrị nwanne gị na mma dịrị ezinụlọ gị na mma n'aha jizọs kraịst bụ onye nwanyị. amen hudata isi onye nwe m ọtụtụ ndị nọ taa bụ ndị nụrụ olu arịọ m ka ọnọdụ ndị gbara ha gburugburu nụrụ olu ọ dị onye ahụ na adị ọ nwere onye nọ n'ọrịa arịrịọ m nrịa ya nụrụ olu ma nara ọgwụgwọ nsọ o nwere onye nọ n'ụkọ arịọ m ka ụkọ ya nụrụ olu ma nara ihe nweta o nwere onye nọ n'anya mmiri arịọ m ka olu kasịa ya obi o nwere onye nọ n'ọnọdụ ka mgbagwoju anya arịọ m ka olu gaa meere ya ihe ịrịba ama ekele dịrị onye nsọ na ịnụwo na ịzawo na imewokwa ọbụna karịa ka m si rịọ n'aha jizọs kraịst bụ onye nwanyị. ezi enyi m na-ege ntị mara na olu chineke bụ olu mụ na gị kwesịrị ị na-ege kwa mgbe ka anyị gụọ akwụkwọ nsọ ya debe ihe chineke nyere n'iwu ka anyị gee ntị nye okwu nke chineke anyị ga-ahụ na ihe ngọzi niile nke chineke nwere n'ime akwụkwọ nsọ ya ga-abụ nke anyị site na olu a ka e ụwa olu a ka e emebi ya gị onye ọma na-ege ntị gbalịa gee olu chineke mara na ike dị n'olu chineke a na-ekelela nwanne anyị nwoke onye mgbasa ozi grant emenike onye nyere anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ n'ụbọchị taa anyị na-asị ka chineke gọzie gị ka chineke gbaa gị ka chineke mee ihe rịba ama n'ime ndụ gị site n'olu ya n'aha jizọs amen ọ bụ n'ụlọ mgbasa ozi adventist wọld redio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị

chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa woo!